Hello, good morning. I hope everyone is doing very well this day. Uh, we're going to look at something very, very interesting. In Igbo language, we call it Okumbawono or Okuntuhi. But in English, we call it tongue twisters. Now, it's a form of alliteration where some words are repeated in a sentence, but in a very fast way the essence is to help you to become fluent in pronunciation of Igbo words. I'm going to discuss a few of them with us today, and I would really like you to practice them and make sure you get to say them as fast as you can. Okay? The first one says, Nwanyị na-akwa akwa. Ị na-akwa akwa na ọkụkọ yiri akwa n'elu akwa ị kwara akwa dị n'elu akwa. I take it slowly. Nwanyị na-akwa akwa. ị na-akwa akwa na ọkụkọ yiri akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa faster nwaanyị na-akwa akwa ị na-akwa akwa na ọkụkọ yiri akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa okay so that's how fast you say it over and over nwaanyị na-akwa akwa ị na-akwa akwa na ọkụkọ yiri akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa mmiri mara mma mara mma mma mma mmiri mara mma mara mma mma mma mmiri mara mma mara mma mma mma mmiri mara mma mara mma mma mma nne mma mara ọmama mma mma let's do it again nne mma mara ọmama mma mma again nne mma mara ọmama mma mma nne mma mara ọmama mma mma nne mma mara ọmama mma mma ada na ada dara ada na ala ada look at that ada na ada dara ada n'ala ada na ada ada n'ala na ada ekwe ekwe na-ekwe n'ute ekwere ekwe ekwe na-ekwe n'ute ekwere ekwe ekwe na-ekwe na-ekwe ekwere tinye aka n'akpa akakpọ ka ị were mkpọ dị n'akpa akakpọ ka inye akakpọ ka ọ kpọọ tinye aka na akpa akakpọ ka were mkpọ na akpa akakpọ ka na nwaanyị na-ere ọlụ ele ị na-ere ọlụ ele ere ka ị na-eri ọlụ ele eri ere ọlụ ele ị ọlụ ele eri egbe nkịrịnka bụrụ ọkụkọ nkịrịnka bee na ọjị nkịrịnka ha niile nkịrịnka nkịrịnka egbe nkịrịnka bụrụ ọkụkọ nkịrịnka bee na ọjị nkịrịnka ha niile nkịrịnka nkịrịnka egbe nkịrịnka bụrụ ọkụkọ nkịrịnka bee na ọjị nkịrịnka ha niile nkịrịnka nkịrịnka ti nchi gbim tipụ nchi nsị dị nchi n'afọ ka ị were nsị nchi siere nchi nri again ti nchi gbim tipụ nchi nsị dị nchi n'afọ ka ị were nsị nchi siere nchi nri again ti nchi gbe m tupu nchi nsị dị nchi n'afọ ka ị were nsị nchi siere nchi nri mama magi gotere magi magi racha magi mama magi gotere again mama magi gotere magi magi racha magi mama magi gotere mama magi gotere magi magi racha magi mama magi gotere okay so that's where we're going to stop go and practice them over and over and get used to the pronunciation. Kemesean.